igbo igbo onye igbo maka na onye igbo igbo amaka ndị igbo na-edozi obodo ndị igbo na-emepe obodo igbo na-ahazi obodo igbo na-eme ọfụma ndị nọ n'ime afịa ndị igbo na diaspora ndị Igbo n'entertainment ndị Igbo na gọọmenti anyị na-eme ife siri anyị na kalaka anywhere you went I will dey there I waka I never see beautiful people oh amaka bụ onye na bụ mọni igbo ihe mme ịgwa amaka onye igbo maka na abụ onye igbo ihe mme ịgwa amaka onye igbo maka na abụ onye igbo ihe mme ịgwa amaka echebe echebe echebe na Anambra na nke Emeka ọsị anyị ji dọfọ okwu ọbọla anyị anyị ji jewe nu Nnewi na nke nọsi group of companies industrialist igbo chemọnụ echebe echebe echedunu kọfịa ateze n'ugbo ọsị anyị si ike okwu ọbọla anyị anyị ji jewe na ebe a mụrụ Flavour onye egwu ndị igbo chemọnụ

n'a abụ onye Igbo ihe